AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị abịakwala ọzọ n'ihe omume anyị nke okwu nke ahụike n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị na-ekelekwa gị na-asị ka ihe dịrị gị na mma ka ihe dịrị m na mma ka ihe dịrị anyị niile na mma biko n'ụbọchị nke taa achọrọ m ime ka anyị marasị na anyị kwesịrị ịbụ ndị ga na-etinye onwe anyị n'ọrụ mgbe niile ọ bụghị na anyị ga-alụcha ọlụ ndị a ghara izu ike chetakwa na anyị ekwuola okwu na ekwesịrị izu ike mgbe ọbụla anyị chọrọ ka anyị bụrụ ndị ahụike anyị enwere ya n'ozuzu oke ma ọ bụ ka ọ bụrụ ihe mere nhata nhata ma ọ bụrụ na ịhazi ihe ichela achọghị m gị onye na-ege ntị ka ị bụrụ otu n'ime ndị chere na ekere ha na-adịghị ihe ọbụla ha nwere ike ime na-abụ ịnọdụ ọdụ na-asị weta nka weta nka ihe ndị a na-eme eme anyị ma na ọtụtụ n'ime anyị ike a na-adị anyị ime ihe ọ bụla o nwee ndị chere na ihe eji kee ha bụ naanị rie ihe oriri hie ụra ọ dị ndị ọbụ mgbe ọbụla ihe bara ha ọnụ ị na-ele ha anya ọ bụrụ na oche ka ha nọ rie ihe ahụ ha tụlala isi n'azụ oche ahụ ha ehie na ọ dị ndị ọbụ ngwa ngwa ha enweghị ike ihi ụra ruo awa asatọ n'abalị chi bụọ ha chọwa ụzọ a ga-esi weghachi ohere nke ahụ etufuru na-ejighị ihi ụra nke ọma n'abalị ha chi nwetachi ya ile anya n'ọtụtụ n'ime ndị a gaa hụ na ụfọdụ n'ime ha bụ ndị ọ na-abụ ha bilite ọtọ mee otu ihe maọbụ ihe ọzọ ume agwụ ha n'ihi gịnị anaghị emegasị ahụ e na ha bụrụ ndị bidoro gbanyewe arụ ebe ọ dị ukwuu na ume na-agwụ ha ha na-eku ume gị echesi ọ bụkwa mmadụ Chineke kere eke na-eku ume dị otu a mgbe ole ka ị gasịrị njem ikpeazụ gị onye na-ege ntị biko mgbe ole ka ị nọkọtarala sị ka m jegharịtụ gagharịtụ ebe a m bi gburugburu ma ọ bụ n'isi ụtụtụ ma ọ bụ na ihe abalị tutu gị laba ụra gị sị ka ị gagharịtụ ebe ahụ ibi gburugburu ọ bụrụ na ị mere nke a ma ọ bụ ọ bụrụ na ị na-eme ya ị ga-ahụ na mgbe ị na-agagharịtụ tutu gị laba ụra abalị ihe oriri nke iriri riri bụ ihe nke mmekasị ahụ nke ị na-emekasị ga-enye aka ya bụrụ ihe gbasara n'ahụ gị tutu gị ehie ụra ọ naghị adị mma mmadụ richaa ihe ya dọrọ ya n'ahụ ya ehi ụra ile ọtụtụ ụmụ okorobịa anya ndị na-asị gị na ha ripụtara ahụ ọ bụ ihe ha riri na-agbari ya agbari n'ahụ ha ahụ ha enweghị ike jiri ya rụọ ọrụ ọ bụ ya bụ ihe a na-etofute afọ sị na ha eripụtala ahụ ha na-achị chee na ọwa eziokwu um, chee eziokwu ma ọ na-atọ m nwa ọchị n'ezie ka anyị kpachapụ anya mara ihe ndị nke anyị kwesịrị ime nke ga-enyere anyị aka n'ime ndụ anyị ọ dị ndị ọ bụ isi ụtụtụ ya ara ha ahụ ibilite na ụra kama ị ga-ebili n'ụra tụọrọ Chineke mma mma na o mediriri ka ibilie onye ahụ ga-abụ onye ga-anọ na ute ibili n'ụra ma ọ bụ ibilite abụrụ nramahụ nye ya ụdị ndị ahụ bụ ndị ọ na-abụ ụzọ ọ bụla esi ha soro ha esoro ya n'ihi na ha chịrị na ọ dị mfe iso eso karịa ịbụ onye ga-iwepụta onwe ha ma ọ bụ tipụta onwe ha ọnya were echiche Chineke nke nyere ha zipụta na ha kwesịrị iduru ndị mmadụ duba ha n'ebe ha ga-ahụ ụzọ ọ dị ndị na-amaghị na mgbe ọbụla ị nọ na-anaghị emegasị ahụ obi anaghị ezu ike ị ga-abụ onye na-atụsa ahụ n'ime onwe gị karịa imegasị ahụ megasị ahụ ka ahụ gị nwee ike yọchasịa ihe ndị ahụ nke na-ekwesịghị ekwesị ndị nke ga-eme gị ga-abụrụ onye na-atanwu atanwu n'ihi na ịkpala aka gị ji okweghị gị pụ ụkwụ gị okweghị ọ bụ emegasị ya ahụ na-eweta ụdị nramahụ ndị a nye mụ na gị ị maara na ọ dị ụfọdụ gị onye na-ege m ntị ọ na-ara ahụ isi enyi ha ha na ya dị na mma bịa leta m n'ụlọ m n'ihi na ịga rue ike ile gị ọbịa ga-agwụ ha otu n'ime ihe ndị na-emeghị ihe abụrụ na erute ụlọ ha bụ nke dị amụma ha anaghị enwe ike ihichapụ ụlọ ha n'ihi gịnị ụkwụ na aka apụghị imetụ ụkpọrọ ya ka m chọrọ ime ka anyị mara ọ bụrụ na ị chere na ị nwere ohere ị ga-eji wee nyere onwe gị aka na ndụ ọrụ gị anaghị ekwe gị onyinye nke Chineke nyere gị etinye n'ọnụ ị na-etinye n'ọlụ anaghị ekwe gị megasịa ahụ ọ dịghị ihe ọma nke ị na-emere onwe gị bido n'ụbọchị nke taa chegharịa echiche ma ọ bụrụ na ihe ndị a bụ otu isi na-ebi ndụ gị o kwesịghị ekwesị ị kwesịrị ibido lebara onwe gị anya mara na ede mkpa na ndụ a mara na ị kwesịrị imeghasị ahụ mara na ọbara nke dị gị n'ahụ kwesịrị ịgazu ahụ gị niile ahụ na onwe gị dị ka onye nke ga-anọ ọnụ na-agagharị na-agaghị ihe ọ bụla ọ bụrụ na ị na-eche ụdị echiche a lee anya na onye iro na-achọ idufu gị ime ka ị mara na ọ dịghị ihe pụrụ ime ya adịghị arịrị ọ bụ ime ihe nke ga-abara mmadụ ibe gị uru bụ ihe na-adị gị arịrị Chineke akpọghị gị n'ụzọ dị otu ahụ ọkwa gị nwa ji aka gị na-ahọrọ ya ndị Chineke kpụrụ bụ ndị nke chọpụtara na ekwesịrị imegasị ahụ were ikike nke Chineke nyere gị tinye n'ọlụ ndị ọ ga-abụ ha na-alụ ọrụ echiche ha a na-emepe ha na-echepụta ihe ndị nke kwesịrị ekwesị ọ bụrụ na ịdịghị ike ọ bụrụ na ike na-agwụ gị mgbe ọbụla ya bụrụ na ị gbanyere arụ ebe ọ dị ukwuu n'ezie ọ bụ ihe ndị a bụ ihe ndị nke ga-eme gị ka ị ghara ịhụ uru ọ bara ị na-alụ ọrụ ma ọ bụ imegasị ahụ gị dịka o si kwesị ka ị wee bụrụ onye nọ na ahụike mgbe ị na-eme ihe ndị a gị hụ na ọ dịghị aka ị na-enyere onwe gị ma otu ọ dịghị aka ị na-enyere onwe gị o kwesịrị ka anyị gbanwee ọ bụrụ na itinye onwe gị n'ọlụ ya bụrụ na ị gbanyere arụ ị ga-efesi arụ ifesi arụ ahụ gị agba gị ferefere ga-eme ihe ndị nke ị kwesịrị ime ị chọrọ mgbanwe na ndụ gị ị chọrọ mgbanwe ịmapụ ụzọ gaa ahịa kpọpee ụlọ ahịa gị rechaa ahịa lọta ngwa ngwa mgbe ị rutere chọọ ohere gagharịa agagharịa megasịa ahụ gị ka ọ ghara ịbụ otu ahụ isi nọ n'ọdụ n'ahịa mgbe ị garuru mepee ụlọ ebe ị na-ere ahịa ịlọta ọkwa gị banye n'ụgbọ gị ikekwa ya bụrụ ụgbọ gị bụ nke a na-etinye ntu oyi gị nọkwara n'ime ya lọta irutekwa n'ụlọ gị ikekwa ya bụrụ na ntụ oyi nọ ya ọ dị aka anyị na-enyere onwe anyị ọ dị ndị ọ na-abụ abanye ụgbọala ha sị ka etinye ntụoyi ị na-etinyedu ntụoyi ịnọchakwanụ ntụoyi ahụ n'ụgbọala n'ụlọ nke gị ọ ga-adịkwa ihe ndị akwanụ anaghị enyere anyị aka ndị na-ewepụtara anyị ntụoyi ị mara na ma ntụoyi ọ dị na ụlọ nke ha na ebe ha ebe ebe ekere ha ya ka anyị ji na-asị ka anyị were ikike nke Chineke nyere anyị tinye n'ọlụ ọ bụ ihe nke ga-eme ka ọbara gị na-asọ ọ ga-eme ka ihe oriri nke iriri na-agbaza ọ ga-eme ka ahụ gị nọ n'ahụ ike ọ bụrụ na imegasị ya ahụ ụmụ ihe ndị ahụ bụ ihe ndị na-enye ahụ ndụ ga-anwụsị n'ihi na ọ dịghị ihe na-ewetara ha ndụ anyị kwuru ya sị na ọ bụ imegasị ya ahụ ha ewee ruchie ahụ gị eruchie gị bụrụ onye nọ n'ahụike bụrụ onye nwere obiọma ghara ịbụ onye na-anọ na ntawu mgbe niile ọ bụla gị onye na-ege ntị were okwu ndị a kpọrọ ihe ọ ga-enyere mụ na gị aka nwa chineke na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at ọ bụ com maọbụ awrnigeria at gmail na- com gbalịa kọrọ na ekwentị na 07063637224 ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m na ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Oh, oh, oh,

akaraka na mgbe akaraka na mgbe akaraka na mgbe ka m ga-echigharị ikute gị na mgbe akara aga ha mgbe akara akara akaraka na mgbe akaraka na na mgbe na mgbe akaraka na mgbe aka ha ka m ga gị aka nwanne anyị nwoke dede ike na ndị otu ya unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere ezinụlọ dede ike ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo bụ ndị na-eke ntị onye nwe anyị gọzie unu n'aha Jizọs anyị na-ewetara unu okwu Chineke okwu nke na-enye ọṅụ okwu udo n'ụbọchị nke taa anyị ga-elegharị anya akwụkwọ Jenesis isi iri na asatọ amaokwu iri na atọ na iri na anọ akwụkwọ Jenesis isi iri na asatọ amaokwu iri na atọ ruo na nke iri na anọ ka anyị hụlata isi kpere Chineke onye nwe anyị kwee ka okwu gị dị ire na ahụ anyị n'ụbọchị nke taa ya mere meghapụ anya anyị abụọ ka anyị wee legide oke ihe dị iche iche nke edere na akwụkwọ nsọ gị gọziekwa mmadụ niile bụ ndị na-ege ntị site n'aha Jizọs onye nwe anyị amen akwụkwọ Jenesis isi iri na asatọ amaokwu iri na atọ na-asị Jehova wee sị Ebreham ọ bụkwa n'ihi gịnị ka Sera chiworo ọchị sị ọ ga-abụ eziokwu na m ga-amụ nwa mgbe mụ onwe m ghọworo agadi ọ dị ihe karịrị Jehova ime na mgbe akara aka ka m ga-echigharịkwute gị dịka mgbe aka niile sarah ga-enwekwa nwa nwoke ka onye nwe anyị gọzie ihe ọgọ n'aha Jizọs Ebraham mmadụ niile maara ya dịka nna nke okwukwe n'otu ụbọchị Ebraham nọ n'ala Kenan ebe Chineke kwere ya nkwa si na ya onwe ya ga-enweta ọ nọ n'ebe ahụ mgbe mmadụ atọ dịka ndị okenye dịka ndị njem na-abịakwute ya nso n'ebe ya onwe ya nọ Ebreham hụrụ ha ngwa ngwa wee bilie gakwuru ha wee rịọ ha ka ha bịarute nso n'ụlọ ya ma nọ ebe ahụ zuo ike Ebreham mekwere ngwa ngwa iwetara ha ihe oriri dịka omenala ha siri dị omenala ileta ndị ọbịa omenala ileta ndị ike gwụrụ ngwa ngwa mmadụ atọ ndị a nọrụrụ ala na-ele anya na-erikwa ihe na-arịrịta ụka ha na Abraham otu onye n'ime ha bụ onye kachasịrị ha okenye wee seli olu ya elu wee sị n'ezie n'ezie m ga-eme ka nwa nwoke bee akwa n'ezinụlọ a Sera ga-amụ nwa nwoke ngwa ngwa o kwuru okwu ndị a Sera n'onwe ya bidoro chịwa ọchị n'ime ya ọ chịrị ọchị ya n'ụzọ nke ịkwa onwe ya ịmụ n'ihi na ọ sịrị ọ bụ eziokwu na mụ onwe m nke ghọwara agadi ga-amụ nwa nwoke o wee chịa ọchị n'ime ya n'ezie n'ezie ilegharị anya nke ọma ị ga-ahụ na ụdị omume a bụkwa ụdị omume nke Abraham mere na akwụkwọ Jenesis isi iri na asaa amaokwu iri na asaa n'ebe ahụ ị ga-agụta na otu mgbe onye nwe anyị gwara ya sị na Abraham ị ga-amụ nwa Abraham na onwe ya chịkwara ọchị na ịkwa onwe ya mụsị ọ bụ onye ghọwara agadi ga-amụ nwa ma onye nwe anyị dịka anyị gụrụ ya na amaokwu nke iri na anọ ọ sị ọ dị ihe karịrị Jehova ime nke a bụ isiokwu anyị n'ụbọchị nke taa ọ dịghị ihe karịrị Chineke ime n'ihi na a gwara Abraham sị tutu afọ agwụna ihe dị ka oge a na afọ ọzọ mụọ onwe m ga-abịakwute gị mụọ onwe m ga-eme ka nwa nwoke dị n'ezinụlọ a nke a bụ ihe Chineke pụrụ ime gị onye na-ege ntị ọ bụrụ na ile anya nke ọma ị ga-ahụta na Abraham na mgbe ahụ a gwara ya okwu a ọ gbaala narị afọ nwunye ya kwa agbaala iri afọ iteghete ya mere agụwa ya lụọ ọnụọgụgụ nke mmadụ ọ dịghị ekwere mee nke dị na Abraham la nwunye ya ga-amụ nwa n'oge awa ahụ ma Chineke dịka okwu ya sịrị dị Chineke onye pụrụ ime ihe niile mere ya ka ọ pụta ihe na ngwa ngwa oge ahụ ruru Abraham nwere nwa nwoke site n'aka nwunye ya bụ Sera ka anyị tụgharịakwa uche ọzọ ọ dị ihe karịrị Chineke ime ọ dị ihe Chineke na-apụghị ime ọ dịghị ihe ọ bụla nke Chineke lapụghị ime, ime welie anya elu gị onye na-ege ntị welie anya gị elu hụ mbara eluigwe lee ma ọ dị ihe Chineke ji jide ya lee anya n'ihe niile e kere eke n'elu ụwa ihe ndị a bụ ọlụ aka nke Chineke ihe ndị a na-egosi na ọ dịghị ihe ọ bụla nke Chineke lapụghị ime n'ihi na ike Chineke karịrị ike mmadụ niile ọ dị mfe Chineke ịzọpụta onye ọgaranya ọ dị ọtụtụ ndị ọgaranya na-asị mụ onye m nwere ego apụrụ ịzọpụta m n'ezie n'ezie ọ dị mfe Chineke ịzọpụta ndị ọgaranya ọ dịkwa mfe Chineke ịzọpụta onye ọbụla nke na-eme ajọ ihe niile dị iche iche n'ihi na ọ dịghị ihe karịrị Chineke na omume ya mere gị onye na-ege ntị ọ dịghị nramahụ nke gị onwe gị nwere nke Chineke onwe ya na-apụghị ime ka ọ dị mfe ka hara bụ ihe bụ mkpagbu gị ka hara bụ ihe nke na-ewetara gị nchegbu onwe onye ka hara bụ ihe niile ndị a nke na-ata gị echiche nke na-emekwa ka obi laa gị mmiri onye nwe anyị pụrụ ime ka ọ dị mfe akwụkwọ nsọ si bịakwutenụ m ndị ebowere ibu dị arọ m ga-eme ka ibu unu dị mfe otu a ka anyị na-akpọ gị n'ụbọchị nke taa onye ọbụla nke bịakwutere onye nwe anyị bụ Chineke n'ezie n'ezie ọ ga-eme ka ibu ya dị mfe ya mere kwere n'okwu a dị ka ọ na-esi n'akwụkwọ nsọ na okwu Chineke pụta n'ụbọchị nke taa ọ bụrụ na ụmụ gị adaghị ewo ma jehiakwa n'ezie n'ezie itinye ha n'ekpere Chineke ga-eme ka ha lọpụta gị n'ụzọ kwesịrị ekwesị ọ bụrụ na ọlụlụ di na nwunye gị bụ nke na-esighị ike dịka o kwesịrị ma eleghị anya ndị obodo unu na-achị gị na di gị ọchị n'ezie n'ezie o kwesịrị ka gị onwe gị tinye ya n'ekpere n'ihi na Chineke ga-eme ka udo dị n'etiti ọlụlụ di na nwunye gị ọ bụrụ na gị onwe gị na ebe ị na-ere ahịa abụrụla ebe dara ada ọtụtụ ndị mmadụ ekweghị na gị onwe ga-ebili ọzọ n'ụbọchị nke taa ana m agwasị ike chineke pụrụ ime ka ahịa gị bilie ọzọ gị wee bụrụkwa ọgaranya dịka ị e bụrụ n'oge ochie ọ dịghị ihe ọ bụla nke onye nwe anyị bụ chineke na-apụghị ime ọ bụrụ na chineke pụrụ ime ka sera na okenye ọ bụ wee mụọ nwa otu a ihe ọbụla nke dị ike chineke ga-eme ka ọ dị mfe ọ bụ na gị onwe gị enweghị ezi aha na ebe gị onwe gị bi na ezinụlọ gị ma eleghị anya ịnọ n'ala mba ọzọ n'ụbọchị nke taa n'ihi na enweghị ezi aha n'ebe a mụrụ gị ana m agwasị gị ike na ọ bụrụ na ị kwere na Chineke Chineke pụrụ ịgbanwe aha nke ahụ bụ aha ọjọọ ma nye gị ezi aha gị onye na-ege ntị ọ bụrụ na Chineke nọnyere gị Chineke pụrụ imere gị ihe niile kwere na Chineke onye nwe anyị ga-agọzi gị n'aha Jizọs amen amen amen ezi enyi m ka anyị kwere na chineke site na chineke ga-egburu anyị mkpa anyị niile n'ime ụwa o nweghị ihe rara chineke ahụ n'omume anyị ekelela onye mgbasa ozi nwanne anyị nwoke Peter Ikonta onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka ya Chineke na ngọzi ya nọnyere gị na ezinụlọ gị n'aha Jizọs amen rutena anyị nso ọ bụrụ na ihe ndị a masịrị gị na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gbalịa kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo